ụmụ ibe ụmụ ibe m ndị ndozi ọdịnala igbo nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ a sịkwa m na ọ ga-adịrị ụna mma n'ụbọchị nke taata na anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị nwere wetara na ozi ọma dị ọha ozi ọma dị ka esi wee kee ihe anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị agha na-ekwu maka ha anyị sịrị ọ ga-adịrị ụnụ na mma ebe ọ bụrụ na ọ bụ ndị ndozi ọdịnala Igbo ebe ọ bụ na nọ n'ụwa na ọ ga-adịrị ụnụ na mma na anyị ga-ekene ndị mbụ kene ndị ọkpụ kene ndị egede kene eke kene orie kene afọ kene ngwọ kene ndị ndozi ọdịnala Igbo anyị si ebe ọ bụ na nọ n'ụwa na ọ ga-adịrịrị ụnụ na mma onye sị na ọ gaghị adịrị na mma ọ ga-eji isi wee buru uke dị n'ihu unu ganọ n'azụ dị n'azụ nganọ n'ihu Amadioha ga-eburu unu ụzọ kpere ụnụ azụ nọdụrụ n'aka nri nọdụrụ n'aka ekpe onye ọbụla chere na echiche ọjọọ ga-eji sie wee bụrụ anyị nwa bụ ụmụ amadioha ndị agha bụ ndị ndozi ọdịnala igbo anyị nwa bịara sị na igbo ga-adị mma igbo ga-adị mma ọzọ igbo ga-apụ ndụ ọzọ onye na-amaghị akọwagharị ya o nweghị ka ị ga-esi egwe igbo n'ụwa si na <laughs> nwanne mmadụ anaghị ebu nna ya ụzọ mgbidi enweghị ebe ọ na-eme afụbeghị m onye bụ nna ya ụzọ wee mụta diọkpara n'ụwa ọ na-eme were ịnyịnya edebe n'azụ werezie ihe a na-anụ ịnyịnya n'ime edebe n'ihu nwanne ọ bụghị otu ha ga-esi eme ịnyịnya na-ebu ụzọ ndị ọ na-ebu anọdị n'azụ ebe ọ bụ na ịnyịnya na-ebu gị ịnyịnya ga-anọ n'ihu kedu ike nke anyị wereziri ndị ịnyịnya bụ n'azụ tinye n'ihu were ndị ịnyịnya tinye n'azụ ọ gị na-ebu ịnyịnya ka ịnyịnya na-ebu gị onye na-ebu ibe ya ọnwụ na ịnyịnya na-ebu gị ịnyịnya ga nọ n'ihu ọnwụ na igbo bụ nne mụrụ gị igbo ga-ebu ụzọ ọnwụrụ na igbo ikwere na igbo onye igbo igbo ga-ebu ụzọ ike were igbo tinye n'azụ mgbagwoghị eziokwu anaghị akụ ụdị ahụ ka ha akọ anyị gwara ụrụ na anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ụmụ amadi ọha ntị ọfụma onye na-amaghị ya jụwa ese anyị nwawo ụmụ amadioha dị onye agha hirere igbo si na ọnyịnya nwa igbo na onwe ya anyị ma bụ ụmụ ya so a sị na onye na-amaghị mmadụ na-akpọ ya enyi m ọ bụrụ na unu na-esi anya unu afụ anyị ndị ndozi ọdịnala anyị dị yọngụ most of us dịcha yọngụ yọngụ na ha anya ọfụma ị na-anya na France the president of France dị 39 years wee baa n'ọchịchị ndị oke eh, ha na-akpọ ha ndị eh, eh, nọrọ ọgụ Naijiria Biafra war most of them dịchata 30 something years 20 something years wee nụ ya o nwere ebe m fụrụ African president na Africa dị almost 40 years or so something like that ndị be anyị <laughs> amaghakwa na owe chenjigo ha na-echekwa mgbe ndị isi awọ were chọghị nka ha na Chinua Achebe ha pụtara bịakwuo maka Igbo ha wee mara na ha ma ihe ha na-ekwu nwanne ndị igbo si naijiria ma ebuka m ibu anyụ nsị ukwu ọ bụghị isi awọ bụ na nwa m etogo oge eziokwu ihe anyị na generation gap ike dị na-akpọ na-akpọ obuji egbu agụ agụ biko na ụmụ ibe geenụ ntị ọfụma geenụ ntị ọfụma bikos ama m na ihe ji ndebe anyị bụ anaghị ege ntị mana ndị igbo si na ekwuwe anụghị gburu nwata mana afọ ekwu gburu okenye anyị bụ ndị ndozi ọdịnala igbo wee na-eti mkpu si o iwepụ igbo ihe enwere ihe bụ nsogbu ndị igbo today is a political problem but nwere ike ịgaghị ama jụgodo onwe gị ajụjụ kedu ebe a ga-akaụntụ gị in biko ọsụrụ nwere ike ị na-eche na asị ihe mere igbo adịghị mma wụ naijiria ka ya ihe mere igbo adịghị mma o the vacuum of the culture that's why igbo adịrọ mma because all culture ga produce your leader culture produces leader enweghị culture how can you have a leader if you don't have culture leadership morality is honor all these things we are grown born out of culture ịmaghị ịmaghị mara ị nweghị culture ị na-eme expect leadership nke onye nyere gị ige nke onye nwunyere gị who will give you the one onye ga-enye gị a na-ebu rice ị gaa na village a na-eke rice ha buru akpa rice ha ebise stampụ ya dia pictures ha stampụ ya dia pictures na akpa rice wee butere ụlọ <laughs> ọkwa adaka na-eru nke ha na-akpọ ya next year atụ mm, Anambra election ha ekemego rice na ha gaa na village a na-eke ego a na-eke ego a na-eke rice a na-eke beans a na-eke tomato Ọ sọsọ ihe anyị pasịrị ikere laisịrị ikere ego ọgwụna ụmụ ibe kefenụ ntị ọfụma ka m gwuo n'ọzọ ever eji e wee mụ gị enweghị ana mbọsị sọmbọdị pụtara si na ya wụ ndozi ọdịnala igbo enweghị ana unu niile na-egwe m na unu believe in God you believe in God hallelujah amen n'ibu nọ nso onye ndozi ọdịnala si unu na ọ bụghị eziokwu ọwụ na according to you na ibelive na god according to you ikwere na chukwu kwuru si ekwu somebody na-agwa unu si unu na anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ị ka na-eme doubt ị na-agwa m na ibelive na chukwu according to you said ịmakwa ihe ndozi ọdịnala igbo afọkọ ndozi ịmara ihe ọdịnala igbo na iwe na-ekwuzi okwu ndozi ị kwesịrị ịmagodo ihe ọdịnala wee kwugo okwu ndozi ụmụaka dị ka anyị legodo anyị anya we are childrens oh na if we take the tax anyị were the tax na makwa ihe ọ bụ ọ small tax ị mara ihe ọ bụ ehores na ana ana ịmaghị na ehores na ịmaha na let na ana ana ịmaghị <laughs> enwere ndị a na-akpọ bijago bijago they have gone enwere ndị a na-akpọ luwengo they have gone enwere ndị a na-akpọ mayan aztec omek Egypt count nubias ancient cultures nwụrụ anwụ akago nkụ ọbụrụ bụrụ one ọ two so ngwa ụnụ ọwụrụ na ọwụghị maka ndozi ọdịnala Igbo Igbo gana Igbo kwọtakago ị nwere ike maghị ya once people don't proudly say they are some, some, something that means Latin anabago ụmụ anyị dị comfortable na-asụ oyibo our children in our own land in igbo land ha dị comfortable as oyibo so kekwen the pride gogodi m one single pride as igbo man ị e as igbo ikwere god na iwe onye igbo na gwam gwam pride ihe mere gị ji wee sị na igbo onye igbo kere ihe ọgwa m the three things makes a, a, a, a politics a savior an interested position or three things makes a culture interested three things make a nation interested three only three job health care and retirement benefit your igbo cannot provide you with the things ka ihe ga-eme interested kedu ihe mere igbo interested because on na force ndị mmadụ to be igbo to be igbo to be igbo kedu what is because human being need shelter human being need food human being need hospitality human being need health care human being need retirement benefit ọ na-eme ndị igbo ka nka ha ebore e, e, nsogbu ha nyere n'ụwa bụ ihe ụmụ ha nsogbu ha nyere ọkpọ na fonu bịa nwoke a ịmakwa na ahụ adịghị mpụn since one week ịkpọbeghị ị ike ịkpọ nwoke m e, ahụ adịghị nna gị ịmaha na ahụ adịghị nne gị ama na nne gị nọ n'ụlọ ọgwụ o si n'ụlọ ọgwụ pụta ha akwa ma iribeghị nne irigo nne nwanne ị ga-ajụrụ m mama ụnụ ma ọ papa ụnụ iwu iwu dọkịta ka iwu hospital na-enene ndị mmadụ kedu ihe iwu ka ebore destin bo gị imegidekwa izu ori gbaa ama inweta won naira n'iti ha inweta ike aka ị na-eme ka ịnweta ebere ego ama m ka ha si esi aka n'ime nwaanyị iji ego ama m ka ndị a na-amamụ ka ha na-eme ego bata gị aka ozugbo efu akpọ gị na fon ozugbo ego na-abata ama ha ama m ka ha si ama ama ma ndị oriri abụzụ ego na-abata aga ozugbo next na ị ga-anụ fon ringi nwanne mgbe ọ bụla ọnwa bụrụ ebuzine foonu ọnwa bụ ha na-ebuzibere foonu bikos ha na-esi aka ha chi ha n'aka n'imi ha amara ị ga-abata gị aka next na ị ga-anụ ngịrịrị ngịrịrị ngịrịrị ngịrịrị ngịrịrị ngịrịrị na nso ị nwekwara ahụ adịghị nne gị sinsi iwe gba nkịtị nwa nke afọ ajọka gị afọ ajọkwa gị nwa nka ee ị nwekwara esi ndị eburukwe bịakwa asị ego one esi admishọn pụta ha na 50,000 ee eh, asị a ga-eje labụ next week ọ ga-awụzi 50,000 adịa from 50,000 nke wetara eweta ọ bụrụ 100 iti kwụzie nke ọzọ ọ bụrụ 150 ihe niile na-achọ 250 naira 250,000 naira nwanne e nwere ike <laughs> akwụọna gị ụgwọ ọnwa akara <laughs> ahụ ụgwọ nwere ike ịkwụ ụgwọ ụlọ zụọ ụmụazị rie nri ị ga-agwụ ị na-achịzi <laughs> ị nwere ike isi ha na ijihiri ego asị na ịkpọrọ ha asị na ịgbara nwoke afọ ajọka gị so ị maha na ihe ị ga-eme nwere ike ịnọkọtakwa iwere nwa nke obere ị ga-eji nke nwa ị ga-eji wee sị bụ iwere ka ihe ụmụazị garị tinye sendị kwuoro ha ego e, e, gbara aka lọ gbara aka nwaanyị so now ihe ndozi ọdịnala na-ekwu bụ we want to offer nwanne this is life anya nwanne we no play anyị anaghị egwu egwu we don't play don't joke with this movement nwanne anyị abịarakwa egwu egwu we no play anyị chọrọ ịofa our people something that one, what can you give for igbo is a challenge is a challenge igbo gave us identity give us free land we are most grateful and gracious amadioha must be greeted and gratefully honored by giving us a land nwanne ọ dịghị izi ndị panya enweghị land enweghị anyị amagha m ndị nwere anyị n'ụwa but we ndị igbo proudly nwanne anyị nwere anyị awufu and ebe anyị nwere ike ịga today sow seed and harvest the seed without any problem nna nwanne may the glory be unto amadioha and that person that ideologically made this Igbo to be possible nwanne ọ bụrụ na ọ bụghị ya ka ihe anyị anyị na-agagịrị ka ndị a na-achị nna m ịmaghị ịmaghị na anyị ga-abụrụ ewo ndara na-agagịrị ịmaghị ka ihe ka onye anyị ka anyị ka nwere anyị na complain look at we have land and we are complaining imagine na ọwụzie na anyị enweghị anyị wee dị vulnerable pathetic otu anyị dị pathetic anyị esighị ike mmadụ we cannot even fight imagine if we cannot confront our enemy imagine oh, anyị enweghị anyị enweghị ihe anyị nwere and we are not strong ka ihe anyị kara ime gwagodi m kwadụ m ihe anyị kara ime na enweghị oijos na-ebe akwa akpagharị anyị na-ebe akwa na condition a mazie condition of you have nothing ka ihe kara ime ka ihe kara ime ị ka ajụgodo onwe gị ajụjụ so ndozi ọdịnala wee sị wee fọrọ ntutu wee taa si that we must accomplish that dream of the ancestor they have a dream they had a dream anyị kpokoro okpokoro ka okpoko destroy the dream they by their own self ịjụ ha asị mmadụ ịjụ aha asị ịsụ asịa nwanne kedu ihe mere gị onye Igbo ọkọrọ bụ ọkọrọ gbada agbada nwanne ọ bụrụ ya ịga na every nation nation create state that is absolute truth go and investigate nation create state ndị ara na-aṅụ mmanya ewere sị m na Igbo bụ nation mgbe wee jụọ ha kedu ihe bụ nation go and take your dictionary kwe na-asụ oyibo were dictionary ị na-asụ ụmụ oyibo were dictionary check ihe wu nation gwa m ihe ọ ọ were bụrụ na ọwụ amadioha makes you a nation esi ma amadioha ahụhụ oh god a na-ekwu okwu god ebe anyị na-eju gị anyị na-ajụ gị ajụjụ what makes you a nation agreement agreement gị na onye why is the agreement kedu ebe ọ dị if not amadi ọha okoko ịmara ihe ọha so ịmara ihe bụ ọha you don't know what is ọha ịma ha na igbo na-eji ofe okwute tụgbo nnụnụ na ịma gị na igbo na-eji ofe okwute tụgbo nnụnụ ise na one igbo word mean ten things ịma gị kedu ihe bụ ọha dị na amadi amadi ọha amadi ke ihe ọ bụ ndị mmadụ people ke ihe ha bụ ke ihe bụ ọha n'ọnụ igbo ihe dị ọha bụ ihe dị ọha chọrọ iwu prezidentị gọvanọ na na Anambra na Imo steeti ihe dị ọha gịnị bụ ihe dị ọha izi ama dị ọha nọta ihe dị ọha izi ihe nọta ama amamihe ka ihe amamihe na-eme na ihe dị ọha unu ga-agwarịrị m sọmtin mere unu Igbo ọ bụrụ na ebe ha ma iruo m nso ka ị hụrụ ịbụ kacha nye ga-ebu okwe m esi m ụta nwanne ịma ebe ndị Igbo na-akpọ kickboxing mgbe anyị pere mpe anyị na-agba mkpọkịtị na-agbatịrị ọgwụ ghọtago si n'azụ otu a jide nwanne fidie na n'onu fidie na ebe ahụ ntiri okwu eziokwu ka m kwuru nsọmtịrị ọnwụ na ịgwa ha m ihe mere gị igbo erugwere m nso sị m na iwe onye igbo atụọ m gị mmehie gị n'ihu ka isi m na iwe onye igbo erugwere m nso ma jikwa ese ndị ndozi ọdịnala nwanne anyị na-atụkwa mmadụ mmehie n'ihu anyị jikwa igbo eji agwọ mmadụ ọrịa anyị jikwa igbo agwọ ndị mmadụ ọrịa ajakwana na ndị nke ndị ndozi ọdịnala sụọrọ m na iwe onye igbo asị m gị mba ekweghị m gwa m ihe mere gị onye igbo ndị igbo si ọ na-aba ara gị ara esibe ogologo ajụjụ ka m na-ajụ ọ na-aba ara gị ara esibe ogologo mbanụ gị na mmadụ ga-adịgoro ịkwụ bifo ịjụwazie nwanne mụ na gị ọha na ogologo ọ bụrụ na ya enweghị agrimenti ị gaghị asị m na igbo onye igbo ọ wee kwụzie na igbo onye igbo ajụzie m gị kedu ihe mere gị igbo nwanne nwere ihe mere gị igbo ndị ndozi ọdịnala bịara nwanne ebunyere anyị akwụkwọ they gave us the tablet ha bunyere anyị tablet nwanne <laughs> igwe ọkọtọ nna nwanne anyị sọ the tablet agwosomad afụrụ m the tablet ihe mere anyị igbo nwanne agwoso great nsi so our ancestors did something like this mgbe mmadụ mgbe enuwe anọsa mgbe ndị mmadụ na-amabeghị ihe ka ndị ancestors anyị mere ihe dị otu a nwanne glory and um, i can never abandon those people onye ọbụla jụchaa me nọ nso agaghị m ajụ if you like all of you reject them me i cannot because number one sigodo mmụnụ kpọọ mmụnụ na fon mma gị kpọrọ gị amụ in the morning si anọdụ anyị isi amama from today you are not my mother anymore gbagodi datin ọkọmeji suicide ọwụ <laughs> ihe ị na-eme datin to your fathers ịma gị exactly datin ka mmụnụ na mpụ ụnụ mere their parents mekọdị go just gwa mma gị datin tell your mother in the morning say mama from today you are not my mother anymore gwa ya datin give you gwa ya gwa ya datin obebe akwa mana ihe a ka mmanụ si gị mee isi ya gịnị bụ amadi ọha ọsị gị arụsị jụgodị gịnị bụ arụsị because somebody from all the way from atlantic you say say to me It's because then say then say and you what did you say then say then say you kedu ihe i kwuru ikwu gịnị mmadụ pụtasị gị na mpa gị zuru ochi since iji gba nna gị ọ bụghị onye ochi and ikwere ị ga-asị ya how kedu how kedu ihe mere mpago nna gị onye ochi m gwa gị isi gị na ị bụghị onye igbo isi na mkparịrị gị akparị nna enweghị mkparịrị mkparịrị gị bikos ị wụrụ onye igbo mmadụ agaghị asị gị na ofe nne gị siri atọghị ụtọ ị ga-ajụ ya how onye ọbụla chọrọ want to worship god in western way ọ sị gị chukwu bụ god chukwu bụ god argument abụghị if there is god or if there is not that is not the argument the argument here is our land is a misery we don't have nothing anyị enweghị ndị ọchịchị anyị enweghị nne anyị enweghị nna anyị enweghị ikwu anyị enweghị ibe anyị enweghị nwata anyị enweghị okenye enwere ihe anyị nwere we are empty as empty drone e nwere ihe anyị nwere anyị na-agbasa mba na-ekwusa okwu e nwere ihe anyị nwere we have nothing ordinary ndị ọchịchị anyị enwere ike ịhọpụta ndị ọchịchị n'ime anyị that means we are not good. ifu onweghị ike inweta nwa n'ime n'ime obodo Sodan n'ime n'ime obodo Sodan n'ime n'ime obodo Sodan na-enweghị onye dị nsọ dị n'ahịa ị nweghị ike ịgwa m na enwere onye Igbo nwere ike ịnọ n'ọchịchị wee lesịa mmanụ wee nyere ụmụnne ya aka n'ala Igbo ohi na-achọ ịgwa m ị nwere unu nwere 5 steeti nke unu na-akpọ nke unu steeti 5 i have never seen a day brought to honor the death of your ancestors mana o nwere ihe a na-akpọ ilo mmụọ na your culture e nwere ihe a na-akpọ ilo mmụọ na your culture you can never ilo mmụọ to remember the death ọ dị na your culture afụrụ m ya na google ebe ndere igbo igbo igbo igbo arụ ọ dị ilo mmụọ dị ilo mmụọ to remember kwa ilota to remember the death ọ dị die i saw it ndị a ha na-achị ụnụ enweghị ike iwepụta one day to remember their own parents who died no matter which way to remember them. they cannot provide ordinary health service so that their kinsmen can go to hospital when they are sick. ordinary hospital we have doctors ha na-ere mmanụ anara anara aka ihe a na-akpọ ya anara eh, monthly allocations because ihe agbanwere ga-eto ogologo these people came from your society ọ dị ka ọ dị kpọsọ dị ka ọ dị egoro ịma why because ha ekweghị na ọha ha dịribin ha kwere na ọha and ọ bụrụ na gị nwakwere na ọha a sị na ofu onye anaghị esiri ọha nri ikwere na ọha ndị ahụ agaghị anọ they cannot ụjọ agaghị ekwe ha ruo ebe ahụ ya they will not even get there ofu onye anaghị esiri ọha that is the problem a sị na if mohammed don go to mountain mountain go to mohammed if they did not agree in amadioha you agree kwere ikwere ha ana ha na ọsọ a na-eme ha agaghị abịazidi again they will never come there again egwu amadioha izo n'okpuru bed enwere ihe ọjọọ anyị e mere na-agbara ọsọ onye bụ ntị ka ijiji na-eso gịnị ka jụ na-atọ gị asị gị mgbe ebe ị na-eje ụka I was born in Christianity I am afraid of it afraid of what kedu ihe ị na-atụrụ ya ụjọ kedu ihe ị mere a sị na ọ na-egbu ndị aka ha na-adịghị ọcha ị mere ihe ọjọọ kedu ihe ibu ị na-atụrụ egwu what have you done kedu ihe ị mere onye nwere ihe o mere ka ụjọ na-atụ ọ bụrụ na enweghị ihe mere kedu ihe ị na-atụrụ egwu ya wụrụzie na ịma ha ihe ọ I don't know what it is ee ka m kwerezie na memara ihe ọ enwere ihe ime a sị kedu a sị na ọ na-egbu ndị mere ihe ọjọọ imere ihe ọjọọ that means enwere ihe o nwere ihe imere na onye enweghị ihe obu enwe ihe ọ na-akpafu ọ bụ nọ nso na mkpa abụ m mkpa abụ m ajị adịghị ya enweghị onye nji nke ya enweghị gasị na m ji nke ya enweghị onye ga-ana m nke ya nke m bụ nke m nke anyị bụ nke anyị ihe m na-azọ bụ ihe nna m igbo nne m amadioha nna m ha maka m na-azọ ndụ because ha wụpụtara m n'ụwa wee sị m gwuchitebere ha ọnụ ha and that was what I would do and that is what I will do ọ ihe mụnwa ga-eme igbo land must have our culture must be resurrected first of all enwere ihe ọbụla ị na-akọdoro m anya because ajụsịana m unu niile ajụjụ I have asked you question I have stayed with you all the whole people na-ekwu everything na ala igbo most of them i have sit with them and discuss these things ihe ị na-ekwu kedu the backup based on igbo because it's na igbo igbo Ibo people only reason why anyị ji last na nigeria because of lack of the culture onye nwere culture? our culture is decimated other organized that is why ji gbaa last politically You got go? because without culture you gaghị create any decent eh, community ọdụrụ possible a sị na ihe ị na-eme iwe if you don't do this thing first because everything were line by line ịchị ịkọ ugbo ị ga-ebu ụzọ gaa ji n'ime ọhịa sụọ ahịhịa ịsụsị ahịhịa i wee were kpochapụ n'ahịhịa na wee bidozi ịkọrị cultivate grand after that bido iso seed anaghị esi n'elu arịa narị ka esi arị elu igbo first that culture ndozi ọdịnala have the knowledge of the culture you go. so after we are done with the culture and set our land in development of growth ihe ọ name. I don't care. our work is done you got to go. our own to set the land in direction of growth ka o tobezie ịbịazikpa ihe o bụla ị na-emezi ị na-emere onwe gị nwa nọ nso amaghị the law of the land must be restored everything about igbo culture must be restored as ka o si wee dị na mbụ because you cannot build eh, eh, a flat tv if you don't have that big belle tv if you don't know how to do big belle tv you cannot do flat tv you cannot do smart tv if you don't know how to do big belle tv you got to go simple as that so if you don't know this ancient igbo culture you cannot know, how because onye na-amaghị anya moto ọ gị ịtụ gia dị n'ịnya ịmụ moto na bife ị mara ka esi atụ ka ị ga-amụnụ ka esi anya moto so ọ bụrụ na ị maghị about ancient Igbo culture you cannot have dogbe ndị Igbo ndị mmadụ na-akpọ concept <laughs> concept ọ bụrụ na ị maghị conceptual reason of this creation of the culture ị nweghị ka esi wee chenji nwu nke ọ bụla ị chọrọ ime elevate you cannot elevate anyone because you don't know how they were developed and, and you don't know the philosophy of it ị maghị the philosophy that guides ndị mmadụ chekwa na onye na-eme ije ụka ije ụka ije ụka ndị niile anụnwa kere ụlọ ụka ha nwere philosophy that guides the information in that, in that religious ideology It don't just na mmadụ pụta one day jee n'ụlọ ụka fada nwere ihe o represent mansaba nwere ihe o represent symbolically pastor represent something symbolically a na-akpọ pentecostal you got go? so all these things you na na-afụ na church ma those that house of church that's why they use one model to build them with a specific model the specific design because o nwere ihe represent there are philosophies that guide every religion and every culture igbo land or igbo culture will not be a, an exception so igbo culture nwere the philosophy that guides them which is ndozi ọdịnala na-ekwu maka ya ọ bụrụ jos ana ekwu maka ọdịnala that is not true ọdịnala means something ọ mean something so that's why ọwụ na efu ka ndị mmadụ kpọtọrọ isi narị na-eme odoga ya na ndị amara ihe ha na-akọ unless you understand the philosophy of that the reason of it nji wee gwa unu si unu ihe mere gị onye igbo ọdịnala mere gị onye igbo ihe mere gị onye igbo amadioha mere gị onye igbo ọhụụ e, e, na ị nweghị right to be you have right to be a Nigerian to be a Ghana to be a, an american you have right but o nwere ihe a na-akpọ culture ka ndị si ebi ndụ na be ha ịghọtago foundation fundamental philosophy of igbo culture bụ ezi omume ịghọtago ezi omume we defend you in france ezi omume we defend you in spain we defend you in america because ezi omume is universal ọbara bikos igbo si gị ala otu ndị igbo kwuru na ala otu ịghọtago that means alaba ala ebe ọ bụla ịga amerịka ọsọ nọ n'ala alaba ala na ije amerịka ala ka a na-akpọ ya ije ghana a na-akpọ ya ala ije japan na alaba ala ịghọtago so ọ bụrụ na if you understand igbo philosophy ị mara na land is objective because land is object land is an object but mind is subjective which is subject that nwere access of movement feelings and decisions but Allah cannot make decisions because he's grand you got to go. so first of all the idea create a philosophy the philosophy create a people and people create a land people can go anywhere just like Israel America Columbus make his journey to America and discover a land today they are world powers and eating na-egbu everybody but only everybody know about how columbus go to america everybody know the history about europeans migrated to australia but today ka ebe ha nọ ka their position ha you ike na-emewe ọfụma but onye ọbụla ma the history how they migrated go? so n'anya ifucha these stories onye ọbụla maka ndị ndị okpusu wee eh, gaa eh, middle east today na ha na ọfụma ịghọtara so ị na-azụ ana ụja adịghị ụmụazị fọst of ọl data igbo jidegodo igbo ọfụma a na-eme jide ah, nwa egbe n'aka awejuo nwayọ n'elikwe ya jidegodo igbo jidesie ọfụma ọfụma every other thing will be added into it every other thing will be added into it igbo abụrụ langweji igbo wee people langweji ndị igbo na-asụ ihe a na-akpọ ya ịba uru ịba uru language ndị igbo a na-akpọ ya ịba uru ọ bụrụ igbo igbo is a people their language just like spain na-asụ spanish ịghọtago spain na-asụ spanish france na-asụ french english england na-asụ english so the race and the language is not the same so igbo na-asụ ịba uru why nji sị na-asụ ịba uru because letter letter alphabet the only work leta na-arụ is to redirect the spirit Oh, redirect redirect is to write write because letter na-echange the figure of the spirit just like otu anụnwa esi ede akpa otu esi ede akpa iweta akwa rọmpụrụ rọmpụ ịghọtago ayọn ahụ i butere ịchọrọ ipres akwa ahụ ka istret ndị akwa istret na ya ya nye direction ịghọtago dozie ya ọfụma ka ọ dị good n'anya o ruzie mgbe ị ga-eji ịchọ ọrụ i pres akwụkwọ ọfụma iwere were ego ebe ị na-achọ ọrụ ndị ewe gị n'ọrụ iyiri akwa rọmpụrụ arọmpụ bịa ebe a nwee egewe gị n'ọrụ iyiri akwa mere mere rọmpụ iruo ebe ahụ ha ga-asị na onye ahụ vagabond nobody will give you work so the only reason because mgbe a mụrụ nwatakịrị ọfụrụ nwere ihe ọma so all that language changed that child to be somebody enweghị education a na-eme n'ụwa without letter all the whole educational system a na-akpọ academic discipline academic discipline is about letter all letter mere gị ihe ịbụ ị na-aba mba today as a professor is letter ịghọtago so ndị Igbo the intention of creating letters is for you to become somebody ịba uru nwanne bara onwe gị uru ndị Igbo si gị bara onwe gị uru ọnwụ na ị naghị aghọta ihe ị naghị ata akụ anyị na-eti nwanne ị ghọrọ ahịa anyị ewere gị jee n'ime ahịa ree ọnwụ na ịghọ ahịa ma nna asụọ gị asụọ ịma na ahịa na-asụ ya asụ na efopụ gị efopụ ịghọ ahịa edestrọị ya gị bikọs ịghọrọ ahịa onye bara uru anaghị edestrọị onye bara uru edestrọị ịghọtara so ihe ndị Igbo na-ata akụ ọ na-ata akụ anyị na-eti nwanne kedu akụ anyị na-eti ihe ọma ezi omume akụ anyị na-eti bụ ezi omume nwanne onye ọ na-ata akụ anyị na-eti na-eruzikwa ndị Igbo sasọ nsuo nwanne onye a ọ na-ata akụ anyị na-eti gịnị bụ akụ akụ bụ ihe akọrọ akụ akụ ịkụọ ihe ọ ịkụọ azụ ndị langweji ndị a na-eyi uzuo ịchị maka ndị Igbo osiri ike look into their languages asụsụ a na-asụ ọ sị gị ọ na-ata akụ anyị na-eti <laughs> na ndị akarịrị mmadụ ụnụ aka na-akọ ihe ụnụ na-akọ ụmụ ibe onye ọbụla sị gị na Igbo bụ langweji si ya nwanne biko bịa ifuru ọhịa taa nwanne ifuturu ọhịa biko bịa bịa bịa ifuru ọhịa biko ọ bụghị language igbo cover so many things igbo cover so many things ọ bụrụ about because many people aghọtaghị dị asụsụ ahụ that is it and ndị ọbụla na-ana ana that is their condition because a sị na nwatakịrị jụ nne nne ya ajụ ya ihu ebe a kwụsịrị nwatakịrị ara ara na-aṅụ ara nka nka ara na-aṅụ aṅụ iti ịchụ nwatakịrị ara ka ekisi achụ ya ara ịchụsi ya dị ara ha echiri nye ya dị ha ọjọ ọ dị ka iweta magnetọ ikubie ya ụzọ na-abụ ịchọ ka ịnakọta ya n'ọjọ that is exactly what is happening ndị igbo chema igbo ọ dị against them ha amaghị na igbo bụ dị onye nwa that is the thing mere ha human being ọ data igbo mere gị onye igbo so igbo anaghị achụ gị ọsọ igbo na-akpọta gị akpọta enweghị ka mmadụ nna gị ga-esi wee gbata anị anị the land you live in the surname you bear all that surname those names in the village they are the names of the people who owns that land you stand on so this, the land you stand on those artifacts you break and burn they are the names of those people who owns the land so those people can never let you live in the land in peace it cannot happen those people in na akpari in ị akpori in na-akpọrị na everyday in your prayers they are the people who own the land you stand on they own the identity iji ije na nigerian government. isi nye ndị igbo igbo steeti igbo nka igbo nka and all those people ka rejected. you rejected them and you want to use their name to collect allocations you want to use their name to defraud amụ ah, eh, igbo abụ ah, m oh, onye igbo nwanne <laughs> lekwe gị lekwe lekwe okokoko lekwe gị lekwe ha lekwe gị lekwe ha nwanne ọnwụ na ịma gị ndị ndozi ọdịnala na-agba gị ka ewuda land enweghị ebe ị na-aga kwefuru time a leader na-edisive ndị ọ na-achị the highest force of nature is the beneficiary because you cannot separate the two god ọ dị god ka ọ dị na mmụọ there is no how as sị na ọ dị ka ọ dị kpọsọ dị egoro the man deceiving you we are brought to deceive you because you are not good ezigbo mmadụ that is why you were fall victim ndị bụ ezigbo mmadụ cannot fall victim to the city because that nọ ha n'ime a sị na onye kpọsara ka ọ ga-ere ihe a nọ n'ime ga-agba ha na onye a na-atụ asị ịma gị datin nọ ha n'ime bikos ọ wụ onye ọma ka ọ onye ọma ka ọ de na onye ọma ha nọ ya n'ime ga-asị ya onye a na-atụ asị onye ọjọọ nọ gị n'ime ga-asị gị soro onye a na onye a na-atụ asị bọtụ he will benefit ịhụrụ ọ gbakwara onye a na-atụ asị o bọtụ ọ ga-asị onye a na-asị asị bọtụ asị ya will benefit have you seen where asị deceit benefit people on this earth have you also ndị iberibe na-eche onye iberibe na-eche otu a this man is lying but the lie will benefit us can you imagine ọwụ ihe ndị mmadụ na-ekwu ka onye n'ime ụnụ na-amaghị na that land ndị ahụ ụnụ na-akpọrị as your ancestors on the land who don't know ka onye n'ime ụnụ na-amaghị who founded that land call Igbo who brought it who o nyere gị land for free then gave you the land for free he did not pay anything ọwụ aka fere aka wee ruo gị aka now he said na ndị ụka somebody who did not give you a land that is pastor and that is father who told you that your ancestor ivo kedu ihe hear nyere gị what have they given to you all those pastors and priests who told you how evil are their ancestors who gave you land then gave you land in the europe they don't have land to give their children they did not even even give, even if they have then the one ndị ụmụ ha nwere ha nara here in europe here government confiscated the whole land by si na ha onwe here in europe so your ancestors who gave you free land ha agwa gị na ha bụ evo ha na-efe arụsị jugodo onye agha na-ekwu arụsị kedu ihe bụ arụsị my case close my case close my only question is what is arụsị because i don't care whether you worship it or don't worship it. ajụjụ m arụsị kedu ihe ọ that is what jọha ji ajụjụ that our ancestor worship arụsị somebody na-aga na street ofu moto mara mma ọ sị hi na moto na next year mma agba mma agba ji wagon nwanne mana arụsị bụ dat nefe do you know that next year mma agba ji wagon bụ ife arụsị do you know that ịma ị chọrọ ịgba ji wagon ka ewu ji wagon ji wagon bụ ihe arụrụ arụ animation animated spirit and ị chọrọ ịgba ya that means you have attached your your mind your consciousness into it you want to drive it all that thing ka a na-achị a na-akpọ ife arụsị ịghọta so ọ bụrụ ọbatụ ọ bụrụ na mmadụ mgbe mgbe ndị ochie anyị enweghị kamera only kamera enwere mgbe ndị ochie bụ ihe ahụ apịrị apịụ kamera that is the only camera we have now if you go to america you will see the mole bull akpụrụ bull na street na na na na washington dc gbụsịa different different things all that thing ka ndị be anyị na-aga na america were na-ese foto n'ebe ahụ gaa na disneyland na-esegasị foto na ebe akpụrụ agụ na ebe akpụrụ ihe niile all that thing ka akpụrụ na village anyị ha si ọ bụ arụsị ịghọtago buru etu foto emebisie ya but ha gaa na spain ha were the same thing na-ese foto so nwanne ihe na-eme unu si unu n'aka nwekwa onye mere unu bikos ịgwa m na dis fada na ọ pastọ gwara gị datịrị inweghị uche isi n'ime eri nri eh? arụchi when you worship desire because mo i don't want to go far to, to explanation because most of people aghọtaghọ aghọtaghọ details on this things aghọtaghọ so to go in far will just waste of time make it simple for them to understand the simplest way materialism desire you got to go so ihe niile unu na-eme today 99.9 for our people worship desire because ịchọ ịgbaji iwu ọgọ ịchọ ịrụ mansion nwanne chụwa ego nwanne chụwa ego all those things wefe arụsị it's as simple as that nwanne chụwa ego nwanne chụwa ego efe arụsị ịmaghị ndị Igbo na-akpata ego akpata ha na achụ ego ịchụ ego efe arụsị ndị Igbo sị na a na-akụ ọgaranya akụ maka na ndị Igbo si ọgaranya onye ọbụla nya nke ya uche bụ akpa onye ọbụla nya nke ya ịghọtago ọgaranya bụ uche bụ akpa onye ọbụla nya nke ya nyanwa mere eji atụ ụtụ uru na mmadụ na-enye ihe ịghọtara because you are going to pay for your head ụgwọ ahụ ihe ahịa ị na-enye bụ ị na-akwụ ụgwọ isi gị you are paying your head ị na-akwụ ụgwọ isi gị ndị Igbo ji akwụ ụgwọ isi nwaanyị ịghọtago so that is it ndị Igbo ji wee sị na ikuchi nwaanyị bụ arụ you must kwụọrọ ụgwọ isi nwaanyị ahụ ịghọtara so ọnwụ na onye na-aghọtaghị asụsụ igbo ọ na-egbu onwe ya oge because iso n'ihe a na-eme onweghị onye ọcha ọ pastọ ọ fada nwere ike ịgwa m na nna m ofere arụsị festin mma asị ya gịnị bụ arụsị ị ma na dis moto ị na-agba ị na-efe arụsị do you know that so nna m agbagha moto ihe apịrị apị na on n'igbo ebe m si bịa ihe apịrị apị bụ image which is picture so ị were picture kobe na ya adịghị n'ime ụlọ gị arụsị ka ọ bụ ma ọ bụrụ na ị na-efe ya i were ebe eji maria kesara ya adị na-ekpere ya ekpere maria dị asọ na-efe arụsị bikos m mana maria dị asọ ahụhụ imeji maria dị asọ mmiri ịghọtago mmiri wụ maria dị asọ wọta wọta wụ maria dị asọ so imeji ikowe na ya adị e, kedu ihe jikọrọ ya na mmiri ndị igbo na-akpọ eze nwaanyị mmiri kedu ihe jikọrọ eze nwaanyị mmiri na pikchọ dị na ya adị ka ihe jikọ ha na-abụ nke ahụ nsogbu adịghị nke ahụ abụghị arụsị jizọs kraịst which is njọkụ kedu ihe jikọrọ njọkụ na pikchọ unu kobere n'ụlọ ụka as kraịst nke ha ha arụsị ị na-aga na steeti Owerri road ị ga-afụ ebe a gasịrị st peter st paul st michael ọkwa ndị agha afa mmadụ ka ha bụ st peter bụ afa mmadụ akpụọ ya akpụọ desa n'ụlọ ụka anyị akpụọ anyị akpụọ nọ nso desa na steeti ụlọ nsọ bụ arụsị buru etufuo ụnụ akpọ St Peter St Paul desa so nwanne o nwere onye akpọrọ asị nwe onye afọrọ n'anya so nọ nso adịghị mma mana St Peter dị mma maka na ofu ihe a ga-akpụrụ ofu ihe akpụrụ akpụ ka ọ ịghọtago ofu ihe akpụrụ akpụ ihe akpụrụ akpụ ihe akpụrụ akpụ whether we worship it or not so the same way you worship St Peter and Jesus Christ apịrị apị na Virgin Mary apịrị apị is the same way some Igbo people worship those artifacts is a mistake yes but ị na-emekwa the same thing pot ma ndi ndị na-ekwu okwu so the mistake will not knowing yes of course because their brain is not okay of course yes ndị igbo buoro ihe apịrị eziokwu but ha ụmụnne anyị ụmụ anyị we need to save them from drowning yes but gụnwa na onwe gị na-ekele eme you know you know you know but your own is worst ekwere m na enwere ndị igbo na-efe ihe apịrị apị asị m nọbasị mana my own bụ gị ma na-ekwu ekwu ọkwara ndị buru ata asị Jesus Christ this Jesus kraịst that they want to destroy Igbo evil ha na-efe arụsị they worship idol anụmachi ọchị onye aha okpokpo na anya n'onu okpokpo cross ọnya n'onu cross anya n'onu gịnị okpokpo cross ịnya n'onu gịnị ka ọ bụ nke ahụ abụghị arụsị ihe apịrị apị the image of Christ ha na worship nke ahụ abụrụ ihe apịrị apị so nwanne biko unu awọrị na onwe a sị na wen mgbe ọbụla rain mmiri zosi ya anwụ ga-acha after the rain comes sunshine aka iji e manyere mmadụ ka eji amanyere gị onye ọbụla n'ime ụnụ achọrọ m ka unu detuo ihe edetuo detuo na ihe edetuo the same way ndị chọọchị ji wee destroy ya igbo ihe apịrị apị is the same way when igbo grows ha ga-ezokwe n'okpuru bed the same exactly the same way because ihe ije manya mmadụ ga-eji amanyere gị tata ha bụ majority and um, yes of course but in the future ndozi ọdịnala abịago to elevate the mind of the igbos when the mind of the igbos develop though the same people ga-ejekwezo n'okpuru bed ma why because ife ihe apịrị apịa dịrọ mma ife ihe apịrị apịa adịghị mma ihe ahụ apịrị apị adịghị mma ha na-efe ọya ga-achụ ha ọsọ datin ga-achụ ha ọsọ ka let us rescue our people first onwere ihu nna ha ji enwere ihu nna ha ji hapụ ha don't mind them ayọgọ m ndị be anyị hapụ nda ịghọtara ihe ọ bụla onye metere n'ụwa ka ọ ga-eji sie wee bụ it's just like ịfụrụ nwatakịrị na egbu igbere ị na-abarị ya nwatakịrị a si ebe a binye si ebe a binye nna ọ na-egbu igbere ọ ma eji ije wee na-egbu igbere nwatakịrị ọ na ma eji ije wee na-egbu igbere ọ maghị eji ije ọ na-egbere igbere na ọ maghị eji ije mgbe ọbụla nwatakịrị a rụrụ ego ije ije efu ya obi na-ejebe ije akwa ha nwa na-eje ụka na Book of Solomon ọ mgbe nwaanyị nwaanyị kuoro nwa nwa nwa nwụrụ anwụ jedesa na nke ndị akwụna chiefu okuru nwa nwa onye akwụna si ọnwụ nwa ya azọba nwa Solomon si ha don divide the child mgbe nwa atọ ọ ga-ama nne mụrụ ya nwatakịrị onye bụ orihe apịrị apị na-efe ichere na onye ahụ bụ orihe apịrị apị ma ihe ọ na-eme ichere onye ichere onye a bụ orihe apịrị apị na-ama ha na ihe ọ na-eme adịghị ọ bụrụ na ọ ma na ọ dị mma ọ gaghị eme mana ihe anyị na-ekwu bụ okwube because o nwere some people matara gold mana ha amachaghị onya mere anyị ji ekwu so that kadịtin nwee ike crack their mind to begin to question it ịghọtago ọnwụ na ọ bụghị ya whenever the student is ready the master abịa. simple as that ihe ji mmadụ ndụ nọ n'ime ya enweghị ihe onye onye mmadụ na-akwa aka na iro na aka mba onye ọbụla ihe na-akwa ya aka nọ n'ime ya onye na-aga ije nwere onye bụ na-akwa ya aka ọ ihe na-akwa ya aka nọ n'ime na so ihe ọbụla ga-eme gị ịwe ahịa nọ n'ime gị ihe emeghị ba nọ n'ime gị ịghọtago ihe mere anyị ji enye aka bụ na asị na mmadụ kwuchi ibe ya ọ mmadụ na-enyere ibe ya aka ọwụ na iche irigo elu ị nwere ike onye nọ n'ala irigote ịcha na mgbe anyị na-arị irigote ịtụtụ aka o were edogote ya ịtụtụ aka o were edogote otu anyị si agba mkpọkịtị ịghọtago mkpọkịtị a na-agba mkpọkịtị edogote edogote edogote ndị mmadụ arịgotesie ịghọta ọhịa anyị na-eme anyị na-enyere ndị mmadụ aka arịgote mana ọmalị ọ ngị ya ngụ ya azụ onweghị ndụ ịghọtara so ka anyị ghara nụ bikos ndebe be anyị na-agbara ndozi ọdịnala ọsọ che na anyị kpọrọ ha kpọrọ ha asị bikos na ha na-ebu ihe apịrị apịa fe ihe apịrị eziokwu na na agaghị say it bikos anyị ma ihe anyị ga-eme baa uru most of us nọ na ndozi ọdịnala we are anyị wụ professionals in science and tech anyị wụ professionals in science and tech in philosophies so we know better ihe anyị na-ekwu maka anyị ma we know how to build engines most of all engineers practical one ọkwa ha nke investbook engineer or this no practical engineer most of us what we do for living is engineering oye anyị na-eme because ndị mmadụ nwere ike iche na ayon shabin sayon ndị mmadụ nwere ike iche nụtara abịa na facebook na anyị na-abịa jos na akụ nwanne anyị anaghị achọ ego na facebook we don't want money on facebook ihe anyị na-ekwu bụ na anyị bịara ime something and that thing is practical ịmakwa ihe a na-akpọ igbo sistem ọhịa anyị bịara idozi so our facebook bụ just we are sharing informations we are sending anyị nwa na onwe anyị nọ ebe a bịara ụwa ihe anyị bịara ụwa is to put distance in order period onwe na onye ọzọ si unu na amadioha remains ever living ever faithful eternity upon eternity enwere onye gwara gị ya na facebook na any media igwe anyị enwere onye bịara before us si unu na amadioha is the living one amadioha is the greatest may the peace be unto the name onwere onye gwara unu ya enwere onye dị proud kwuo ya n'ime unu say it ọ bụrụ na nwere onye dị proud si unu eternity of eternity amadioha is ever living ever faithful amadioha is ever glorious amadioha is nothing but goodness enwere onye gwara ya enweghị and you doubt the message of the most high you doubt it anyị anaghị ụrụ nwa nkọbọ anyị asịghị gị gbuo ewu anyị asịghị gị gbuo ọkụkọ anyị asịghị gị gbuo nwa sịrịsịrị not even ọchịcha not even agbụsị but you will be salvation we will salvage you we will make you a human being we are features of men na wụ ndị ọkụ azụ ọkụwa azụ bụ ọkụwa azụ azụ bụ ancestors azụ bụ ike kedu ebe ike gị dị ike gị gbara azụ ka ọ dị anyị ewu ndị ọkụ azụ so anyị na-akụ azụ azụ ka anyị na-akụ anyị anaghị akụ iru anyị na-akụ azụ ịghọtago so onye anyị bere bụ ka anyị dozie ala igbo ọ bara gị uru iri bụrụ mmadụ bikos ihe ị na-edere wụ if the name bikos onye amerịka nwere ike ọ naghị eriju afọ but being an American he is satisfied o nwere ike obi na Kenya but that name America covers him up o nwere ike onweghị uru ọ bara onye nkịtị o ruo na Naijiria si ya onye America ebu ihe nnukwu moto nye ya ụlọ <laughs> ịnwa gị because o onye America simple ebu ihe ụlọ o nwere ike ọnụ gị kpọtara ya ijere America kpọrọ ya bịa from America iruzie na village ụlọ onye nwe isi America kpọrọ bịa enye ya nnukwu ụlọ nye nnukwu moto gị nwakpọ ya wee bịa because na iwe onye Naijiria enwe onye tụpọrọ gị ọnụ ịfụ ya so ọ bụrụ na anyị mesịa ihe anyị na-achọ ime n'ala Igbo ngị nwa na onwe gị bụ onye nkịtị yubidi ọwụ ngụnwa bụ beneficiary because Igbo pụọ ndụ ngị nwa na onwe gị mere attach to Igbo onye afụzi ndị mba mmiri na ị ga-afụzi Olisa Sunday Olise ga-asị na ya bụ onye Igbo ị gaghị ahụ ndịzikwa delta Igbo again <laughs> delta Igbo a na-adịsapịa ị na-asị ya na o were delta ọ sịghị ikwe nsị no anioma wụ found that is the origin of igbo ha nwaga na-ekele mụzi na anioma wụ origin of igbo ndị ikwere ga-asị gịnị ka ị na-akọ ihe na ha nwa bụ ikwere na ha bụ ikwere ahụ ndị kwere egwe bifọ ha nwa bụ ụzọ wee kwere se bifọ ọnụnwa ị na-anụzi na-ekele mụzi anyị nwawụzi mainland igbo ọnụnwa wụzi uh, uh, upland igbo nọ ndị menland igbo bụ beta igbo kịta na onye ọbụla na-agbara igbo ọsọ ịghọtago because enweghị value in it nwanne if gold has no value gold agaghị adị ọnụ if diamonds has no value diamonds agaghị adị ọnụ but what is the value in gold is cristiano ronaldo is leo messi is beyonce is jay-z until you understand the commercial in the culture you cannot be able to create the value in the culture you gotta go so the value of diamonds depends in cristiano ronaldo depends in messi depends in actors in hollywood all ha bụ ndị na-ego the diamonds they are the people why diamonds is expensive so first of all you must create demand after demand then you will create the market you got that? so if your culture has no value nwere ihe eji eme nwere uru and your identity will be useless onwere onye ga-alaiki iwe onye igbo dat is why ị ga-afụ eh, Sunday Olisa gị ahụ onye igbo nwanyị oge eji agwa onye igbo onwere uru onye igbo gwagodi onye igbo nwere ke uru gwagodi m ji bụrụ onye igbo ị don't have good governance ị onye igbo sef na Naịjirịa iche ije amị ajụ agaghị enye gị amị agaghị enye gị polisi n'ọkwa eh, prezidenti n'ọka eh, gọvanọ n'ọka onye Mark ị na onye Afrịka zaba Mark ma ọ sị gị ya wụ eh, eh, eh, peterson peterson whiteness from ejo how can somebody be peterson whiteness in, in ejo peterson ijoland peterson how come so all those things kosụrụ ya because you have no value so ndozi ọdịnala ghọtara ihe anyị ma anyị na-ekwu ọfụma ọfụma so the value of igbo nwere ebe o loketiri ọ bụ ihe anyị na-achọ ka anyị dozie ghọtara if we restore the value again no mba mmiri mba mmiri we ana onye ọbụla si na mba mmiri ị gaghị anụzi that english name from mba mmiri again ị gaghị port harcourt again ọwụ igwe ọcha ikwere onye ma diobu onye ọbụla ga-azapụta fa na ya ị gaghị anụzi bụ abụ onye diobu abụ onye diobu ọ na-afọ ọsụzi onwe ka ọsụ igbo na ụmụ abifọm diobu ị gaghị anụzi abifọm ị gaghị anụzi ph n'ụmụ ihe ị ga na-anụzi nwanna ahụ m onye dị obu mana amachaghị m asụ igbo ọfụma ahụ m onye dị obu yes ị gaghị anụzi ahụ m onye abi ph n'ụmụ ph ọ gị ya wụ onye ị gaghị anụzi onye delta igbo n'ụmụ ọ sị gị ya wụ onye ahụ abi kwale ma ọma na bini ma yapa na yoruba ị gaghị anụzikwa datin egen ọ ga-asị gị ya wụ onye ụkwụ anị ya wụ onye ụkwụ anị ọ ma ọ gị ya wụ onye ehe eh, ka ebe a ụmụ na-ede ọsụ karịa gị n'Igbo but first of all nwanne ọkwa na onye iberibe ka a na-ebu agafe ama nna ya ndị Igbo if you go through ndozi ọdịnala stories and histories you e don deprive yourself just because of your sentiment and emotion anyị ma na Naijiria adịghị mma we know it anyị ma na Naijiria adịghị mma but jụgodo onwe gị ajụjụ ever since anyị na-eme dis na anyị na-eme who is losing ka onye nye lose more pressure you give more you lose more pressure you because mmadụ na-ebu nna ya ụzọ amụdị ọkpara ọ na-aba ara gara ezigbo ogologo ọ mmadụ na mmadụ wee rara ewee kwube ma ha na enwere ihe ị ga-eme ikweta maka Nigeria to do change because the them people ka nwe Nigeria since 1900 still only it tomorrow so nwere mgbe ihe ị ga-eme ikwukata things echenji ede uh, uh, can never change the only thing you will make your condition worse and worse because more you talk more you have deprived more they deprive you of power more they deprive you of right more they deprive you of commerce more they deprive you of everything ị naghị afụ ụzọ ị naghị anụ ihe ị naghị afụkwa ụzọ onye gba ọtọ ọnọmọ ya aka na-aba mba ịghọtago ọtọ ka ihe na-amanyere aka n'akpa mmadụ ejighị egbe n'aka ọ na-ajụ ma nwaanyị ọ na erikwa ya ijidebeghị nwa ewi n'aka ịchọba nne ya ordinary igbo 5 steeti ordinary igbo five steeti we have not understand it very well so kedebere ebe anyị na-eje where are we going ebe anyị na-eje nwanne speak truth into yourself to save yourself from drowning enweghị ebe ị na-eje ọgwụ bikọsi okwu na-atọ ụtọ lies na eh, lies sweet asị na-atọ ụtọ n'ọnụ ọ ka mma we say hey Nigeria is not working we must destroy her ee eh, ọ naghị awọk ndị nwawe onye Igbo ka the foundation of the Igbo jụka because nwanne na ezinụlọ gị if your your your your father and mother are not home it's necessary that the child will be useless ịma asị na azụ onye onye na-enweghị nne na nna normally na ana n'iyi ịma the culture bụ nne gị na nna gị inweghị nne na nna ị ga-ana n'iyi so how can you blaming outside outsider while inweghị nne na nna inweghị nne na nna ị na eblem an outside that is the, that is exactly the same thing ị na-eme ọ dị common ọ dị common ikwu ya nwanne ebe ahụ anyị nọ a na-agba maachị abịara bọọlụ bọọlụ ka abịara so federation system federation means match onye ka a na-akpọ fifa fifa means a federal eh, international something football association something like that so federalism means match is competition that is why they call it federal system so that the regions will compete with each other to generate fund to fund the federal government whether nigeria na practice or na practice here this is the foundation of federalism no matter how corrupt the system is you remain the victim you remain the victim so the most in, in science the most organized element or, or structure or atom onyenwa na create life nyenwa na-adị ndụ ndị ọzọ inorganized atoms ha na disintegrate and die ọnwụ na isi na-asị ịkọ ịkọ something n'ugbo cheki edi seed were seed ndị na-adịghị mma ndị rere ma ịchị ịkọ ọka were ọka ndị rere kọọ iwere ọka dị mma kọọ iwu na ọka aha dị mma ga-epu ome nke aha rere agaghị epu ome ọ ga-ere ọrịsịa ọ disintegrate nwụọ ọ gaghị epu ọsụsọ ọka aha dị mma ga-epu juo nletin ndị ugwu ji achị na ha dị organize ọwụ because of na ha ma ihe ha nwere a system icheki it ha nwere system enweghị ha na-enweghị ha dị organized ha dị organized nwee a system functional system without Nigeria ndị ugwu ga-functional kwa perfectly enwere ike ha agaghị adị developed because ha adịghị scientifically in tune like us but ordinary system they will have so if ordinary system is ruling you that is what they know so they cannot give more than they have ha agaghị emenwu any other thing more than ihe ha mere now because ha mara ya they don't know how to do it mana normally they are the best you have enweghị anything ọnwụ because of na enweghị onye igbo nwere ike ichene igbo enwere system to bring somebody out ga-abụ onye ọchịchị that is why nwere onye ọchịchị ndị niile so one time ha try to create igbo igbo system igbo igbo gọvanọ abụga ịma why work bụ because onwere culture onweghị culture ọ bụrụ na enwere culture abụga agaghị anwụ because ndị politicians ga na abụga ga-efu from igbo culture wepụta ndị culture wey cultivate mmadụ ịzụ mmadụ azụ with one ideology a particular ideology so ndị ugwu na-abịa with one particular mindset into the system so they already have mindset that's why you go subjective subjective bụ behaviorism a particular concept nọ from within the person's mind nke a na onye igbo ga-abịa from from from sokoto si na amụrụ na sokoto ọ ga-abịa bụrụ gọvanọ na na na were so onweghị any in tune onweghị any any ideological behavior ọ ga-eme eh, ọ ga-eti na this place onweghị any contribution value onweghị any value ọ ga-add na the system because ihe mmadụ anaghị enwe ihe onyenye ihe ọ na-enweghị that is why igbo governors are not doing well ọwụ because of na ha achọghị ime ọfụma ihe mmadụ nwere ka ọ ga-enye ha enweghị what to give they don't have what to give so ka ihe ị ga-enye ihe ha ga-enye bụ iburu ego jeti na foreign bank finish so ihe ha ga-enye bụ ihe ha nwere so onye ọbụla dinairi this momentum you are on your own enweghị ihe ị nwere ike imegide to stop Nigeria from moving in the United Nations every continent nwere their base Nigeria is the important base of UN in Africa understand this ghọta ya understand it ghọta the thing Nigeria a very important ally to UN so nkụkwa na onwe gị bụ onye na-disturb the peace of United Nations ọnwụ na ịma gị this is how they see you otu oh, ha si nwere ike ịghọta gị m na-agwa gị eziokwu ha na-afụ gị as a stubborn as a, as a weak somebody because you prove to be weak number one let me tell you how political structure is the only thing that can save a race because political structure boost and prove your organized society You prove strong organization if you can political system for during a decade You got ihe ọ na-egosi that you have establish a standardized position or standard mindset ndị ugwu have standard political structure for very long time you got go. so the way ha si afụ gị ha na-afụ gị as unorganized somebody onye na-enweghị onye na-enweghị uru onwere azụ nweghị ebe ọ na-eje you know the way he's coming from. that is how they see you. you got go. because o nwere mgbe ha na-abịa hapụta na tv ha mara ụma kwuo kwuo something indirectly ha jụụ na ajụjụ ajụjụ ha sị ụnụ all those governors in Igbo land enwere nke wụ outside from another tribe ụnụ asị mba you ma the reason why they ask you the question is if these people are here kedu the process brought ha to that position because ụnụ sị enwere a state in Nigeria nwee regions then southeast is 100% igbo then which culture brought this man here because culture were ideological ke ideology brought through this man into position of power kedu ihe ọ na-awara kedu ihe gọvanọ because any one single governor bịara from north nwere intention and a mission to complete kedu the mission of these governors in the east kedu their mission that is why they ask you this question but you don't know why I asị those governors in the east so if you give them the answer ha ma unu amara ihe unu na-akọ is why they look at because ha mara unu nkara egbe igbere whenever you are ready the master will appear there is no how ndebe eliza they don't like you they don't hate you they don't care about you because na this life this world mụ na gị nọ n'ime oke na ọgụnọ nwanne ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụnọ o nwere onye ahụ fọrọ ịghọtago onye ahụ fọrọ so ije na ha dị oke ịma na a na-asị more money more problem if we check african problem and check western problem western problem might clock 90 percent african problem might be 20 percent if you check depression in the west depression in the west ebe 90 percent in africa 40 percent ịghọtago ma ndị mmadụ amaghị na pepa mone abụrụ onye nwa life pepa mone just all oh, fancy something fancy nwere ihe all health ka a na-ekwu okwu ya check the health system ịfụ na ndị afrịka na ọfụma ọtụ ndị amara ihe a na-akụ Ai, não. iji akarịa ihe ha chọrọ ebe a so ụmụ ibe dịka anyị sogbo na-ekwu ana m ndị unu destin abịakwanụ so ụmụ ibe dịka anyị wee na-ekwukwe so the best thing ndị be anyị ga-eme bụ <laughs> ka anyị baa nụ n'ụlọ pekọtakwa ndị a na-amụ anyị amụ ndị a na-achị anyị ọchị ka anyị baa nụ n'ụlọ ha na-achị anyị ọchị pekọtakwa nwere ike na-ekwu ihe some of our people nwere ike ike oh because of hmm. ee eh, anyị ma iwe na-ewe ndị be anyị of course yes ihe adịrọ m of course yes but isi mkpidi na-akpa mkpi na isi mkpidi na-akpa mkpi anyị atara ego ka anyị wee jie ọgụ wit Naija 67 anyị did it everybody for the consequence so enwere ihe megoro now ị na-emebeghị before na 1967 kedu ihe ị ga-eme now ị na-emebeghị 1967 kedu ihe ọ bụ kedu ihe anyị ga-eme now anyị na-emebeghị 67 anyị anọ n'ọgụ ewusi anyị enwere onye kwuru okwu so egbuo gị na ka onye ga-ekwu okwu again who we talk enwe egbuo gị na onwe ga-ekwu okwu no ọ bụrụ na frustrated ị chọrọ ka egbuo gị go jump and die so you don't drag people with you ị chọrọ inwe nwe onye inwe ya nwụọrọ onwe ịghọtago nwe onye ji gị aka ịnwụ anwụ so ọ bụrụ na you cannot stand and wait and build your land by yourself you commit suicide and die Igbo need peace to build their land igbo needri peace to build their land naijiria agaghị arụ oge naijiria because onye ugwu ọrụ nabeghị onye ugwu ọrụ nabeghị ọ ya rụrụ nke ọ ngwa ga-eji aka ga-arụ ana igbo nwe onye ga-arụrụ gị ana igbo ịghọtago because ọ igbo man na-achị n'igbo land yoruba man na-achị na yoruba land hausa man na-achị na hausa land so igbo man ga-arụ igbo land so ọnwụ na enweghị peace in your land ka onye ga-arụrụ gị ya enweghị onye ga-arụrụ gị na-abụghị nwa ịghọtago divert all your energy in building the land ndị ndozi ọdịnala wee channel their energy in restoring the culture simple anyị take go the tax to do that onye ọbụla chuzuo ọrụ nke ya ịma ọrụ nke gị chuzuo but instead of you wasting your time shouting Nigeria Nigeria go to Igbo land and shout Igbo land hold those governors responsible ịghọtago ọ bụla ego nwa ha ji eji ha tara ya were eme something as we are doing our inner work because our work abụrụ public anyị na-eme our inner work channel the energy uh, in governors of Igbo land ọhụụ bụ ihe na-ere gị they told you and took money not all Nigeria because governors ha a na represent the states so you come from a particular region which ha nwere representative in the house in, in the governors everything so channel your energy towards them ọ ebe ị ga-aka enweta answer there than Nigeria just you are just crossing the sea to talk hold them responsible unu nwere population unu nwere mmadụ you have numbers channel your energy so that ọnwụ na nwere ike ichenji mana mbụ fọm ya ama m na enwere ihe adịghị ka ndị leto bikos nwere ihe ha ma ha ga-eme bikos ha bịa tru ideology had it been they came through igbo culture or igbo igbo uh, way of life or igbo worship system or igbo religious system asị na nwere ihe ha ga-eme mana nke oh, a amaghị m ebe ha si bịa agataka don know who they are so ụnụ nwa na ọnwụ na-ekwu ekwu you should talk to them tell them what you want hold them responsible ụnụ nwere nọmba mgbe ọ bụla a ga-atụ vootu ụnụ apụta in large number ịghọtago even though na the vote cannot make much change but at least ọ ga-emegodo ọrụ small ịghọtago because I witness eh, mgbe Masob and Ọhakim eh, eh, with Okorocha I witness it ị nwere ike sị Eh, politics is not important because you don't understand what is politics the law that governs you today look at the coronavirus then tell you not to move who told you not to move politics is not important who told you not or the politicians told you not to move did you move all the whole security apparatus police army and the everything ndị na control our politicians and the same na the politics there is no corrupt entity you have corrupt people there is no corrupt law on this earth only human being are corrupt so if you have corrupt politicians that means you are corrupt because they came from your society ịghọtara so that is the fact so onweghị onye jighị anything nobody is holding you anything onweghị ejighị ụgwọ enweghị naijiria ejighị ụgwọ because enweghị gịnị emeghe biznes onwe gị na ha emeghe any biznes onweghị ụgwọ ha jiri ịghọtara so if you organize yourself ime onwe gị organize ọfụma then you develop a political structure then ha aba na league soro gbaa bọọlụ a na-agba ịgotago present your interest to the, to the general house ọwụ na ha nweta nwa population they place they become the leader of nigeria then lead nigeria so if they want to carve you out how are they decide to carve you out because they know more than you ịgotago they know more than you because ọha ndị igbo na practice ọha krasi ọha ka ike amadi ọha ịghọtago amadi ọha ọha krasi simple as that ọwa ọha ọha ọha na gọvanọ ala igbo so if you get better people into position of power in igbo land they will take the power they will take the power outside because ndị igbo na a ama mmanụ nọ before apụọ n'ama ọwụ na ha sie ike inside igbo igbo land become powerful then they will extend the powerfulness outside then they will bring investment bring eh, investors bring bring, bring the, uh, eh, companies bring everything ịghọtago bicos is their plan is their intention to do so but now ị nweghị culture so every of your governors have a external influence because ị nweghị culture that will build your own influence ịghọta that is simple as that is is a truth is a fact so ndị onye na-agaghị skuulu ọfụ ndị gara akwụkwọ ka ha na-eme something ọ na-agụ ya agụụ mana mgbe a na-aga akwụkwọ ifi ọ na-agba ilega na-agbagharị n'ilo ịghọtara so ụmụ ụmụ anyị chekwara ịgba tịkatịkatịka wụ solushon ịgbago tịkatịka afọ ha long did you have any solution ị nwere ike kpọọ m iyi pụta enwego nke nwetara gwa m si nsị ahụ ị na-awụgharị have you got any solution o nwere ike onye kwuo ya sị na ọ chọghọ ka ana igbo dị mma onye gwara gị onye gwara gị na achọghọ ka ana igbo dị mma since ị na-eme datin ị na-ekwusa okwu akpagharị gwa m one single in that is ka ya na-akpọ ya ke onweghị any solution o mere n'ala Igbo ọ bụghị ngụnwa m ekwu gụnwa na-ekwu okwu that ke reaction ke reaction of it because mmadụ na-eme something at least ị ga-afụ the reaction of what you're doing kedụ the reaction of all our Nigeria this Nigeria that ke reaction the answer is nothing our situation getting worse and worse and worse our children every day by day they speak oyibo every day by day ha dịghị interested na ihe ọbụla gbasara igbo because onweghị ihe ha anaghị have future in it they don't see any future mgbe ndị ochie ndị igbo anaghị ekebe nwaanyị nwaanyị ana igbo anaghị anụ onye na-abụghị onye igbo ịma why because na ana igbo nwaanyị bụ nwaanyị onye ka ndị igbo na-asị ike ike nwa ike nwaanyị ịghọta ike okego nwa ya ịghọta ike nwa ọ na-eke ya eke ịghọtago anaghị ere nwaanyị ere nwaanyị a na-eke ya eke anyị na-ahaba ya ahaba within the region ọ nwoke wu nwoke wu onye nwere ike ịpụ apụ nụọ nwaanyị ebe ọzọ bụtụ nwaanyị nwaanyị anaghị ọ na-anọ na ụlọ nwaanyị na-anụ onye Igbo nwoke nwere ike ije nụta onye Igbo bata ịghọtago bikos nwoke izijose kọnkara nwoke na-eje kọnka kọnka kpọta. mana nwaanyị ịmana nwaanyị pụ ha anasoro nwoke ihe ọbụla nwoke ahụ kwuru ka ọ ga-emezi ịghọtago obodo nwoke nwere ike ịpụta ngwụ nwaanyị si ya na ọhịa ka ị ga-eme nwaanyị ekwere bikọs na nwaanyị lọvụrụ ya ịghọtago mana nwaanyị nwaanyị nwere ike isoro nwoke pụọ like mgbe after the war after the war enweghị ndị niile nụrụ ọgụ ndị niile nụrụ ọgụ bụ ndị amị ha kpọrọsịrị ndị igbo ha kpọrọsịrị ndị igbo nụọ ịghọtara ndị igbo ha kpọrọ na enweghị onye nụrụ onu ha mana ọ bụrụ na nwoke bụ onye nụrụ those people ị gara anụkọ onu nwoke ahụ tata mana nwaanyị ahụ niile ha nụrụ ma baba ngịda ma onye niile nwezi nụrụ onu ha ege ịghọtagosi awụ mere differences nwaanyị na nwoke ndị Igbo ọ nwaanyị na-azụ nwa nwaanyị na-azụ nwa that's why anyị ji wee mee ka ịchọ na ụmụ nwaanyị anyị nọ ya wee nwee ike ịna akụzi ha ihe gbasara Igbo mana kịta na ụmụ nwaanyị anyị na-esozi ọwụ ụka mere na n'Igbo ajiri dị mma because ụka meziri ụmụ nwaanyị ndị Igbo ha amazighị ihe gbasara Igbo ịghọtago and ọnwụ na ịmazi ihe gbasara data ya ọkọụchọ ifuo n'ọhịa ụmụ gị efuo n'ọhịa ịghọtara ọha nwa mụrụ ihe mụrụ ndị a na-ekwu disi nonsens today bikos ndị a na-ekwu nonsens atide ọmụma ha mere problem ahụ bikos mma ha azụ ha wit igbo ideology that is why ị na-afụ ha na-asị na igbo language igbo language due to their mother christianity zụọ ha so onye ji christianity zụọ mmadụ ka ihe ọ ga-amakọrọ identity ka ihe ọ ga-amasị identity oh, Christianity abụghị about God or Christ this is culture ya oh, culture ka ọ bụ ụnụ amaghị na culture ndị mmadụ na Christianity bụ about worshiping God ọ bụrụ ya is culture so after ka ịzụziri nwa gị with that culture nonsense ke how far that is why them believe Nigeria is the problem because ka ihe ọma ọ ga-eme onye agha na-ekwu okwu a na gwa one single contribution ọ ga-enye na Igbo maghị one single contribution to make an Igbo better you don't have because ọ onye Igbo ọ na onye Igbo ọ ka ama ihe ọ ga-eme ọ bụrụ onye Igbo ị na-agba na ha abụghị onye Igbo ọ dịghị ka ị kpọrọ ha asị nwa onye kpọrọ na asị ụmụ Igbo ịbụghị onye Igbo ọ ka mma na ị batara na nduzi ọdịnala bidokwa n'isi eme gị Igbo a na-eme mmadụ Igbo eme anyị ga-eme gị Igbo ọ na ịbụghị onye Igbo bụ na ọ bụrụ na ịchọ ịbụ ị gaghị abụzi ịchọ ịbụ ị ga-abụkwa because prodigal na na-akụ nna ya n'iyi denụ nna ya akpọkwa ya ịghọtago ha na-abụ emezie ịchọ ka gị na igbo mezie you are free amadioha must remain the one and only ikwere na amadioha bụ ofu sọọsọ ofu because there is no other god on this earth there is only one god only one god you can call it whatever you like ihe ọbụla ekpọrọ nkịtị ka ọ ga-aza this one god uh, igbo call it amadioha simple and that is before you become igbo man ị ga-ama mmọnwụ ị ga-ama mmụọ amadioha mmụọ ịmasịa mmụọ kwere na amadioha then ọdịnala ga-abụ your way of life i wee zụọrọ anyị ụmụazị anyị zụpụtara anyị mmadụ a na-azụpụta mmadụ mmadụ azụpụta ịzụọrọ anyị ya ịzụpụta ya mmadụ ehe nwanne ọnwụ na ọ bụghị ya ịbụghị onye igbo ọ dịghị onye igbo ịhụ ma ọrụ ndị nwere, isi na mụ gwara gị ị ga-ebegide akwa ụwa agwụ maka ya sọ ngwa ya ibesi ụmụ gị ebidobe kwụsịrị bikọs ịgba ọtọ onye gba ọtọ na-ama ya aka nwanne na ịgba ọtọ ekwuo m ekwukwe ya ọzọ ịgba ọtọ a sị na nnụnụ mụta febe ebe ya ebe dinta mụta gbaba atụghị atụ ndị mmadụ aka na nku ha aka na nku na ha aka na nku wee nesie anya anyị ha nọ n'ime ya gbado ụkwụ nyere ha identity nye ha legal understanding nye ha hope nye ha language nye ha everything ha atọ n'ọbak bụọrọ ya ike ike ahụ ị bụrụ agaghị emechi ike ahụ ga-esota agoro oge ahụrụ a na-amapụtasị ya n'ime ịtasị afụfụ ịtasị ike unu gara na Genesis because ịma the consequence of what you have done ịmaghị gaa jụọ ndị mere eme ka nwa gị jee jụọ ndị mere eme Europeans suffered for 100 1000 years for betraying their ancestors then suffer then wandered for 1000 years Europeans gaa jụọ ha that is why today they don't joke with culture europe anaghị joke with any culture never of their own go and judge what chinese europeans live for cave for 1000 years for betraying their own ancestors today ime ha anabịa ebe european they can never escape europeans can never skip one culture now never they can never do it ndị afrịka ị ga-agwa ha the important of culture ha chere na-egwu egwu chere na-egwu egwu ndị ndị igbo na-ekwu enwere onwere e e, e, ọnwa a na-akpọ ilo mmụọ anyị bifo ha ama ha na ilo mmụọ bụ ichete ndị nwụrụ anwụ ọkwe ụnụ amaghị ụnụ na-amaghị ụnụ ama ha na ego ideta ihe unu na-akpọ eh, ọnwa mbụ bụ igbo de unu amaghị na new year bụ igbo de mana unu na-asịrị igbo bụ ndị mbụ ka ezi ihe mere unu amasịghị na igbo de bụ ọnwa mbụ ịmaghị ịmaghị ịmaghị na ọnwa abụọ ọnwa abụọ unu na-asị abụọ abụọ bụghị ibu ọnụ ịmaghị na fasting and prayers ịmaghị ịmaghị ịmaghị ihe a na-akpọ ọnwa ife eke ịmaghị na ya bụ festivals ka a na-ekwusi maka ihe a niile bọdụ ndozi ọdịnala abịago mụrụ anyị abịago and we cannot go back but you will suffer if you does not do these things because computer cannot run with a pro without a program it doesn't work that way computer nigeria is an entity of different nations different states nigeria have thousands of nations and 36 states understand it whether you take it or leave it the organized ones will thrive the unorganized ones will suffer suffer ọrụ ndị ndị ndị wọrị suffer nwanne ibidobe ịka na anya ihe second generation of suffering so unu erubeghị third fourth fifth so you are still going and the more useless you are more the genetic memory cleans away and more your children in amukwu amụkwu become more useless become more deep deep in suffer taa bụ elia is better the angels are here ndị mmụọ ozi nọ ebe anyị ga-ezi gị ụzọ we will show you road but we will never force you to follow the road. all voluntarily you can follow the road by voluntarily onye ọbụla bụ onye Igbo n'ime mmụọ na eziokwu kwere na Amadioha ọ ga-abụ nwanne m mbụrụ nwanne ya ọ ga-abụ nwanne m mbụrụ nwanne ya a sị na ofu nne na-amụ mana ọ bụ ofu Chineke ọ ga-abụ ofu nne m mbụrụ ofu nne ya maka na ọnwa Amadioha ka ọ bụ ma ọ bụrụ na ọ bụ onye Igbo bụrụ nwa Amadioha ofu ụgbọ bụ anyị aga ofu igbo ugbo ụgbọ bụ anyị aga mana ọ bụrụ na ikweghị na ọha ihe ọjọọ na atụpụghị ụgbọ chekiwe ha na anyị gbaa afa kedu onye nọ n'ime ụgbọ a na-ekweghị na amadioha afa ga-agwa anyị onye ọ bụ anyị esi ebe ahụ tụpụghị n'ime ụgbọ ọ ihe ụwa na-eme mmadụ ndị agha atụpụrụ n'ime ụgbọ ọwụ ndị agha na-ekweghị na ọha n'ime obi ha ha na-eme mere mere n'igbo mpụta n'azụ atụpụ ha n'ime ụgbọ tukpuo ha n'ime mmiri azụ eno ha jee gbuo ha n'obodo ọzọ so ụmụ ibe ọ ga-adịrị ụlọ na mma anyị ga-eje na ihe ọzọ n'anya anyị nwewe ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị agha si na ala igbo ga-adị mma anyị bịara ịrụ ala igbo unu chere gọọmenti ka na-arụ obodo gọọmenti anaghị arụ obodo biko gọọmenti anaghị arụ obodo ndị ahụ ụnụ fụrụ na-akpọ gọọmenti <laughs> ka m gara ịgawa tu fa ịghọtago bikos ụnụ amaghị ihe ha na-akọ ihe ụnụ fụrụ a na-arụ nwanne ọkwa ego mmadụ ọkwa mmadụ nwa obodo ego na-atarịkwa ndị chena gọọmenti na-arụ ya ego onye ka e ji arụ ọgọ ndị mmụọ ọkwa mmadụ nwa obodo ego na-ata a na-arụ ụzọ millions of dollars contract ego si n'elu weda second Niger bridge 3 billion dollars onye nwere ego ndị mmụọ eh? so ndị mmụọ nwee ego eji arị whole road niile ma airport airport 20 billion 100 billion onye nwere ego ọkwa mmadụ nwe ọgọdọ ewu na-ata ọ mmadụ nwe ọgọdọ ewu na-ata na so na-aghọta ihe a na-akọ nka na ọfa that's why you are shouting shouting shouting enweghị obodo a na-enweta by nwanne eti okwe okwe gọọmenti bụ eti okwe okwe gaa ma bịara agbara ụlọ okwu n'anwụ gọọmenti wee tinye okwe rie okwe nwanne ihe ọkọsọ afọ ahụ ọ na-aza na ọdụghị ụnanya mgbe na anaghị na-asụ oyibo na o nwere afọ a na-akpọ ya n'igbo mana ya ga-agba ya ụlọ gọọmenti nwere afọ n'igbo ọchịchị ị na-anya na ọchịchị nwere ọchị wee nye gị egzampụl eze iwere granọt ise ga n'ọnụ ịtasịa ya meghe ọnụ gị ị gaghị afụ granọt ise ị ga-afụ ofu granọt ọ chịkọtara ya ọnụ so ọ bụrụ na ị mara ihe eze na-arụ ị mara ihe bụ gọọmenti ịma na eze na-egwe mmadụ egwe ịmana ọ na-egwe datị na-egwe gberisie ya egberisie chịkọta ya ọnụ ọwa ofu ọnụ nwa mazi ka o si emeritere so unu ene n'anya na ndị anọ na Abuja bụ ndị nọ n'ọfịs enwere ihe nọ underbeneath enwere ihe nọ underneath so ịbịa na-agbagharị na-akọ ihe anyị na-akọ nwanne ihe o gosiri m na isoro na a na-eme ịghọtago bikos ọwụhụ ndị ahụ ị na-afụ ọwụ Buhari Buhari nwere ihe ọ na-achị hapụ ihe ha ọwụhụ ha nwa na-achị ndị ahụ ifuru ebe a bikos ọ mmadụ nwee ego aha na the sistem onye agha nwee ego aha na-esekuleti na the sistem bụ onye nwee ihe aha na-eme ebe ahụ ọwụ ndị na-arụ na kọmpanị nwe ọrụ onye nwere kọmpanị nwe ọrụ ọrụ ọ naghị abịa da place mana onye nwere kọmpanị ịghọtago ọwụ onye ị na-arụ na kọmpanị ọwụ nwere kọmpanị bankị bụ anyị ntiti ndị na-arụ ọrụ na bankị abụghị ha nwere bankị ụmụ onye nwere bankị so ịpụtazi na be ndị na-arụ na bankị na-aba nwanne nye m my money nwanne give my money ọ bụghị onye ahụ ị na-abara mba bankị a this bank stole my money then take my interest den take my charges nna ọ bụghị onye ahụ nwe bankị ọdụ na ị na-abara onye ahụ na bankị ahụ mba o nwere ihe onye ahụ na bankị ahụ nwere ike imenwu because ọnwụ na e nwere a system esetri dis bankị rules and regulations ji arụ ọrụ that servant na-arụ na bank ahụ is as victim as you ịghọtago as just common man as you because nye nwere onwe ụgwa employee ah, just as you minista na yanara ụgwọ ọnwa salary president na na salary eh, eh, eh, army na na salary police na salary ndị awụcha salary workers so gịnị ka ị na-akọ The salary receivers ha na-eri ụgwọ ọnwa ndị ị na-akọ na ị na-akọ na ha ji na ha ji meghị nka meghị nka bụ ndị ndị na-eri monthly salary workers ọkwa ndị ị na-akọ odoge anya na-esoro n'ihe a na-eme so nwanne kulu ode ana ka ndị ka gị mara ihe bure gị ụzọ onye butere chi ụzọ gbagburu onwe ya n'ọsọ chere ka chi gị butere gị ụzọ ọkwachi nke nne ọkwachi nke nna nna egburegbu na ọka nna ekwu a sị na mmadụ uchi ibe mmadụ uchi ibe ya so mmadụ ahụ bụ chi ibe nchi gị aha mmadụ ahụ bụ chi gị aha onye ahụ ka gị mara ihe chere ka o butere gị ụzọ ọ ya ma ụzọ bikọs ọ ihe ọ bụ ụzọ chee ka o butere gị ụzọ o bute ụzọ ị na-eso n'azụ iwuru odo okooko onye nkịtị iwuru ụzọ na-akọ nọnsensị nwanne ije ahụ ị nwere ike gaa anata ya onye na-amaghị anya moto ọ ṅụọ mmanya buru moto ị anya moto ị ṅụọ mmanya i moto nwanne ị nakwaghị ana n'ije ahụ ị na nakọghị ije you cannot get away with it ndị ndị be eliza bịara be anyị 1800 kesi anyị naba iruote na-abara nwanne gị ka onye n'ibu na ama ha na ndị a kere anyị wee naba enwee ebe ọzọ ifuru emegharị deted emegharị gị esizi den ana megharịgo ye na mmadụ dịsi igwe na onwe ya anaghị m eri bribe nọ nso anaghị eri bribe ndozi ọdịnala ka neva eva siara ndị igbo asị n'ụwa anyị enweghị ike ime ya ihe awa intention bụ ime ka ana anyị dị mma ka ụmụ anyị baa uru ihe ọbụla na-adịghị mma anyị agaghị eme ya eliza na ndị otu ihe kere afrịka ri n'aba ha ọkegharịgo ya mba den hapụ ụmụnne gị aka ma ha ọ bụ ndị ugwu ma ha ọ bụ ndị ofe akwụ ma ha ọ bụ ndị ịjọ ma ha ọ bụ ndị edo nwanne ofu ite ka nọ n'ime ka ọ dịbe ka ọ dịbe ọgụrụ dozie anụ igbo ị nweta ezigbo ụmụ create a new generation dị powerful mara ihe then they will take the distance forward ịghọtago they will move Igbo forward enwere ihe ị ga-eme nwere ihe ma ịghọtago arm them with education so that they will do better arm them with knowledge they will do better enwere ihe ma nna gị enwere ihe ọma ọ ga-azụ gị n'akwụkwọ ka ịba uru zụọ ụmụaka gị na ndozi ọdịnala we will pack them anyị ga-apad ha with the maximum knowledge ever we will pack them and prepare them for future ihe anyị bara to prepare the future generation if you like take it if you don't like don't take it it's up to you ịtasị afụfụ ị gara ọkụ confam ọ megide ụzọ ị ga-asịkwa na ihe m gwa gị bụ eziokwu nwere ike next four years to come confirm it next 10 years to come you will confirm it next 5 years to come one month time next week all i know is that eziokwu is constant eziokwu anaghị agbanwe agbanwe is constant you can never have any benefit by attacking nigeria never because nigeria ọwụhụ ndị yoruba nwe ya ndị hausa nwe ya ndị igbo nwe ya so by attacking them you make them more stronger ịghọtago bikos ndị agha na-edunye ha ozi ga pump more power in them gwa ha more knowledge to deal with you mercilessly because a slave can never fight the master under slavery never because ọwụ na isi na in under occupation according to what you said you are attacking your master under confined environment ọgwụgwọ ga ezigbo ịbana na ịma You go ike ime attack your master under confinement according to isi no under confinement you are attacking your master under confinement nwanne asị onye iberibe ka ejere ọgwụ ịghọtago if you like take the truth if you like throw it away ndozi ọdịnala biko bụ na ya abịago and the, the culture of the land ka anyị ji bịa and we are here to educate our members only so this message is for our members ịwụrụ ahụ memba if you like ọ dịghị mma iwere ọkwa na ọ dịghị gị mma don't take but specifically for ndị ndozi ọdịnala if an outsider want to join the family ndị Igbo n'ime mmụọ na eziokwu ndozi ọdịnala wa ọdịnala but oh, the born again ọdịnala anyị nwa born again so anyị nwa the born again ọdịnala the new child new development new beginning the highest knowledge of ever existed in Igbo land ọ ihe anyị ji bịa so ị ga-ekwe na amadioha first ị ga-ama mmụọ first then before any other thing ikwe na amadioha iwere onye otu anyị we don't want you to near us because we want to be igbo n'eziokwu n'ime mmụọ na anyị achọrọ iji igwu ndị nna nna anyị ha wayo our ancestors we don't want to betray them no we love them so much so we must protect them and protect their interest their interest is our children bauru so our intention so nke gị mụọ amara ihe bụ aka ọrụ gị adọnwụ n'ụwa what you want anyị amaghị anyị amaghị ndị bụ ndị ndị mba mmiri anyị amaghị ebe ha si mgbe ọbụla anyị nọsi ọfụma we bring our anyị ga-eweje awa destiny across the river mba mmiri ka ha jikwa ha na ọha is only living achọkwa ha ewere ọkwa na ha achọ hapụ ọkwa na any other thing we don't know ikwehe na ọha nwanne amaghị m onye bụ ikwehe na ndozi ọdịnala nwanne amaghị m onye bụ igbo nke gị nwere ka eleki ịghọtago igbo nke anụ nwaanyị na-eri nwere ike iwu igbo nke gị dagba na saịdị oyi jos gwere na igbo ahụ dị saịdị ahụ igbo nke anyị anyị chọrọ ime igbo in a strong form ezigbo igbo so that in future gọvanọ agaghị abịa gbuo anyị wayo ịghọtago ọbara pdp ta nwanne chi ọghọ apc ebe otu e na pdp nwanne ya omepati transplant anyị achọghị ụdị ahụ ịghọtago so ihe anyị chọrọ bụ 100 igbo ọwụrụ apc apc vote apc in apc out ọwụ apc in pdp out mba anyị achọghị ahụ so in future anyị chọrọ a new igbo land igbo land that we have ndị igbo ga-enwe specifically health care system of igbo made anyị ga-enwe eh, eh, eh, job creation specifically for ndị igbo first igbo first mgbe ọbụla asị igbo first ọ ihe anyị kwuru denu anyị ga-enwe retirement benefit ndị Igbo ga-enwe retirement benefit so that ụmụ ha ozi mgbe ọbụla a na-akpọ ụmụ ha na fonu nye anyị ego nye anyị ego nna gị nna gị ahụ adịghị ya nna gị okwu jiri ya nna gị nkewa nkewa no we try we attract investment n'Igboland land because anyị anyị nwere map anyị nwere line to go anyị nwere destination these three things ọ ọhịa anyị ga-eprovide ọhịa ngwa nke ihe kwuru ka ihe ị chọrọ ịprovide onye ọbụla chuzuru anyị nwere ihe anyị chuzuru this is our tax anyị na-aga anaghị eme competition we don't ask you to do or not do ihe anyị bịara ime to do things ịghọtago igbo land our culture edozie ọfụma ọ dị mma n'anya na-acha anyị na-acha anyị ka diamond so that people will buy into it igbo people specifically then mee ka ụmụ anyị nwere ọrụ ọhụụ nke izu ochi na ama mba because ọ nwe ha ọrụ a na-ebute ochi na ama ha ka nka ha erikwe benefit of ihe a rụrụ a sị na onye ruo na anwụ orie na ndo ndị Igbo na-ekwu bụ ya ekwu ọ bụghị anyị ejighị ihe ọfụ abata na ọwụ na the law of the land ka anyị chọrọ iput in practice arụọ na anwụ erie na ndo nke onye kpa na ọkọchị na-anya n'udu mmiri so onye ahụ arụsị ọrụ ọka nka orie n'uru ihe ọ rụrụ ọwụ na anyị put distance in practice ọ ga-adị mma so onye anyị ji wee bịa to attract distance so anigbo Igbo are very good for business you gotta go thriving so ụmụ anyị don't need to go out to look for for life ọ dịrọ mma ịghọtago ụmụ anyị na-apụ na-apụ na-apụ na-apụ na-apụ obere oge ana igbo agwụ ụmụ apụsị ya ọnna ọ dịghị mma o chee na ihe eche ọ dịghị mma adịrị na mma udo dịkwara ụnụ